udo nke chineke nke dasị udo niile dịchasịara unu n'aha jizọs kraịst onye nwanyị emem abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu asị m kudo nke chineke dịchasịara unu n'aha jizọs ozioma na-abịara ọnụ site na ụlọ ọrụ ndị Life World Radio Ministry nke akala ndị Baptist Missionary Association nke afrịka gbara gburugburu site na ngalaba nke naijiria nke a wuru na n'ime ịbara nke dị n'ọyọ steeti anyị ga-enwe ihe mmụta anyị n'ụbọchị taa ise na akwụkwọ abụ ọma nke david abụ ọma nke iri uhu na atọ abụ ọma 23 malite na ego na amaokwu nke mbụ na nke abụọ akwụkwọ abụọma nke David malite ego na isi nke ohu na ịtọ wee na amaokwu nke mbụ na nke abụọ jehova bụ onye na-azụ ndị ka atụrụ ọ dịghị ihe kọrọ m n'ebe ịta nri nke ahịhịa ndụ ka ọ na-eme ka mmakpuo n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu nwayọ ka chineke were ebere n'afọma ya gozie okwu nke a ka ọ dị ndụ n'ime anyị mịa mkpụrụ n'ihi jizọs kraịst onye anyị Ihe mmụta anyị nke ụbọchị nke taa ga-abụ onye ọzụzụ atụrụ ọma onye ọzụzụ atụrụ ọma nke ndị na-akpọ the good shepherd achọrọ m ka anyị mata na Chineke nwee anyị dịka mmadụ o kere anyị ihe nyekwana anyị ihe iji wee bụrụ nke ya ọ chọrọ ka mmadụ na ya dị n'udo nwee mkparịkọta ụka bụrụkwanye anyị ezinna ka anyị wee bụrụ ezi ụmụ mgbe david na-ede akwụkwọ nke a anyị matara david bụ onye ọzụzụ atụrụ o wee na-akọwapụta ihe gosiri ka onye ọzụ atụrụ si emeso ndị igwe atụrụ nke ọ na-achịkọta mana ugbu a achọrọ m ka anyị mata na mmụọ nsọ nke chineke na-eme ka anyị mata na chineke site na nwa ya bụ jizọs kraịst onye nke o nyere anyị n'efu iji wee bịa nwụọ ọnwụ nwụchitere anyị ọnwụ ndị mmehie ka o wee gbapụta anyị na njọ ka o wee deba afọ anyị n'akwụkwọ nke ndụ mere onye a bụ ezigbote onye ọzọ atụrụ ọma nke anyị matara chineke bụ onye nwe anyị bụrụkwa anyị na o nwee ihe ọbụla nke kwesị nne na anyị ga-enweta na ndụ a na nke ya bara anyị uru na nke ya eme ka anyị bụrụ ndị na-ebi ezi ndụ chineke enyewe anyị ya sitere na mbụ mgbe ọ tọrọ ntọ ụwa na mgbe o kere ụwa anya ya dị ike dịkwa na arụ anyị iji wee gosi na ọ fụrụ anyị n'anya karịa ka anyị na-afụ onwe anyị ọ na-enye anyị ihe akụ akụ ihe nwere ihe ọbụla nke kwesịrị ịbụ ezi ihe dị ka onye ọzụzụ atụrụ ji enye ndị ebuje ụmụ atụrụ ya ebe ha ya afụ ahịhịa nke ndụ na-enwekwana mmiri nke ndụ ihe a niile bụ ihe david lebara anya wee na-afụ ezi ịdị mma nke chineke akwụkwọ nsọ wee na-eme ka mụ na abụ na-amata ọbụladị mmụọ nsọ nke chineke n'oge dị ugbu a nke ọ na-akọwatara anyị na chineke anyị site na jizọs kraịst bụ onye ọzọ atụrụ ọma na-eme ka mụ na ha mata n'oge dị ugbu a na chineke anyị fụrụ ụwa n'anya karịsịa o wee nye anyị nwa nke ọ mụrụ naanị ya bụ jizọs kraịst mgbe ọ na-emekwanye nke a o mere ka anyị mata na ogwe aka ya dị ike dị arụ anyị ọ na-edu anyị ije ọ na-edu anyị ọpụ anyị na mbata anyị niile ọ na-emekwana ka anyị ghara ịdabiga n'ihe mgbu dị iche iche ma n'ihe ọnwụ dị iche iche ma n'ihe ọ bụla nke eweta anyị ịta nke kiri eze chineke nke a fụrụ anyị n'anya karịsịa ọbụla dị mgbe anyị na-arara ụra ọ dịghị arara ụra ọ dịghịkwa na-atụ ori ụra ihe a bụ iji gosi anyị na chineke anyị dị ike ọ dị ukwuu ọ fụkwa na ụmụ ya n'anya karịsịa o na-eme ka anyị mata ọbụla dị mgbe na jọn akwọ Jọn dekara ndị Jọn dere akwụkwọ oziọma Jọn nke mbụ na amaokwu nke iri abụọ o na-ekwu sị na ndị nke bụ nke Chineke ndị ahụ ka o nyere ikikere iji bụ ụmụ nke Chineke inwe ikikere nke iji bụ ụmụ nke Chineke enwego edego afa gị n'akwọ nke ndụ n'ihi na ndị nke Chineke maara ndị nke dere afa ha n'akwụkwọ nke ndụ ndị a ka Chineke na-emere ihe dị ukwuu karịsịa ndị ọzọ n'ihi na ọ bụ na ile anya gụọ na-ege ntị enwee ụmụ ije ahịa bata ihe nketa ma ihe ịgotara ha n'ahịa ị gaghị enye ụmụazị ndị nọ n'iro ị ga-enye ụmụazị bụ ndị nke gị ndị nọ n'ohu etu a ka ọ dịrị Chineke anyị ndị nke nabatara jizọs kraịst dị ka onye nwe ha na onye nzọpụta ha n'ime ụwa nke a ọ na-enye ha onyinye pụrụ iche ọ na-enye ha ihe nke pụrụ iche iji wee gosi na ndị nke a pụrụ iche ikikere iji bụ m nke chineke ngọzi nke pụrụ iche na-adịkwasị ndị a ọ bụ na enwe edeba afa ga n'akwụkwọ nke ndụ ihe abụ ohere gị iji wee nara jizọs nke ọma n'ihi na oge dị ugbu a bụ oge nke a nara mmadụ nke ọma a sịkwana ka ọ dịrị echi maka mgbe emesịara ịha bụ oge gị nara jizọs n'oge dị ugbu a ihe mmụta anyị na-esokwa anyị na-amụta ọbụla dị ka anyị na-ekwu na okwu anyị na-etụgharị uche anyị bụ na onye ọzụzụ atụrụ ọma nke bụ jizọs kraịst ọ na-enyekwanye amara na-enyekwa mbuli elu nke pụrụ iche wee na-enyekwa udo nke mkpụrụ obi n'ụzọ abụnaghị ụzọ enwere udo nke mkpụrụ obi enwere udo n'ebe na-azụ ahịa enwere udo n'ezinụlọ gị enwere udo n'ebe ụmụ gị nọ enwere udo ọbụla dị na ya dị ebe ibi ma okikiri ebe nke ị nọ udo nke chineke ọ dịrị gị mana ayịyọ mbụ na ọ bụ na enwe jizọs jizọs anyị bụ eze udo ọ ga-enye gị udo ihe ọbụla nke na-eche gị aka mgba n'iru ihe ọbụla nke na-achọ ịnapụ udo gị inwe jizọs ihe a niile ga-ada mba oyi n'aha jizọs n'akwụkwọ nke aịzaya aịzaya chapter 26 na amaokwu nke ịtọ o wee na-asị na ọ na-echebe onye emeworo ka uche ya dị n'ebe ahụ na onwe ha na-anọdụzi n'udo n'ihi na ọ bụ gị ka ọ na-atụkwasị obi ndị ọbụla nke na-atụkwasị obi na chineke udo nke ha na-apụ iche ọ bụ na enwe jizọs udo nke gị ga-apụ iche n'aha jizọs ihe ọzọkwa nchekwa ka anyị mụta na okwu nke a ọ sị na jizọs bụ onye nke na-enye ndụ jizọs a bụ mmiri nke ndụ mmiri nke na-asacha njọ mmiri nke na-asacha n'ihe mkpagbu nke ụwa n'ihe ọbụla nke mere ka mmadụ na chineke ghara ịdị n'udo njọ nke ụwa n'ihi na n'obe nke kalvarị ọbara ya dị oke ọnụ sachapụrụ njọ na mmehie nke ụwa ịbịawo na kalvarị asachago na kalvarị site na ọbara jizọs ihe a bụ oge gị ka chineke were obere na afọ ọma ya na ọbara nke jizọs wubunube nke abalị wee mee ka gị na dị n'udo achọrọ nke ihulata isi ebe ọbụla nọ n'oge dị ugbu a wee na-asị chineke na-ebiawo enugo okwu ya ịchọrọ nzọpụta ihulata isi na ekpere si chineke gbaghara agha sachaa agha mee gị pụọ n'uru na mmehie ọ ga-emere gị nke a ọ bụ na ikwere n'aha jizọs bụlatịsị ka anyị kpee ekpere oziọma na chineke lee ụmụ gị ndị a ndị origo ndị a ndị nke kwupụtara okwu n'oge dị ugbu a wee kpekwanye sị ka gbaghara ha na njọ ha niile sachakwanye ha site na ọbara nwa gị jizọs kraịst ha ekwetawo na ọ bụ onye ọzụzụ atụrụ ọma onye nwanyị deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka gị na ha dị n'udo n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị emem ezi na chineke lee ihe ụmụ ọrụ gị ndị a ka hapụ ndị nke kpebiri n'oge dị ugbu a iji wee bi ezi ndụ n'okpuru gị dị ka ụmụ atụrụ gị onye nwe bụrụ ha ezigbote onye ọzọ atụrụ ọma n'ebe ọ bụla nke ha na-atụkwasị gị obi ka udo nke gị kasị udo niile dịrị ha n'aha jizọs nwanne m nwoke na nwanne m nwaanyị onye ọbụla nke na-ege ntị n'oge ugbu a ihe a okwu a na-abịara ụnụ site na ụlọ ọrụ ndị Life World Radio Ministry ngalaba nke sorry akala ndị Baptist Missionary Association nke Nigeria ọ bụ na achọọ ịmatakwu banyere okwu nke karịsịa a ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 08056719493 93 ka ọ na-atụgharị uche n'okwu nke a hazi nke chineke keke ya si udo niile dịchasara n'aha jizọs emem ka ọ dị mgbe anyị ga-ahụ ọzọ n'aha jizọs ka onye nwe